Gosi onwe gị onye dị ọcha n'obi nganye gị okpueze bụ mmeri enyi m gosi onwe gị onye dị ọcha n'obi nganye gị okpueze bụ mmeri nganye gị ndị enyi m n'oge gara aga ana m na-ejegharị n'ụzọ mmehie nke onwe m mgbe ahụ wee bịa mara ịdị nsọ nke Chineke wee hụta na mmehie m dịka nkịrịka akwa n'iru ya ọbụna ọlụ ọma m bụ ihe rụrụ arụ n'ihi na ha si n'ajọ obi pụta ego m nyere bụ ihe na-adịghị ọcha ọ dịghịkwa ihe ọbụla m nwere ike ịmara onwe m ka m wee dị ọcha nke a mere ka anya mmiri jupụta obi m wee kwa akwa kpọkuo chineke m ka o wee nyere m aka okwu chineke wee sị m kwere onye nwanyị jizọs kraịst a ga-azọpụta gị n'ihi nke a wee chegharịkwute kraịst ọ bụ naanị jizọs kwesịrị ka o wee kwụọ ụgwọ banyere mmehie m n'ihi na jizọs nwụrụ n'ihi m chineke wee gbaghara mmehie m niile sachapụkwa obi m chineke wee tinye mmụọ ya ka o wee biri n'ime obi m ọ na-enyere m aka ka m wee gee ntị n'ime ihe niile chineke nyere n'iwu ugbu a ihe na-agụsi m ike bụ ime naanị ihe ga-adị mma n'anya ya o nyere m obi dị ọcha o mejupụtara obi m na ọṅụ na udo amaara m na mgbe m nwụsịrị m ga-alakwuru ya mụ na ya wee biri ebighị ebi ndị enyi m anụmadị unu kunu wee so jizọs otu aka ahụ atụle egwu iso jizọs kraịst atụle egwu iso ya bụ biri n'etiti ndị ya ọ ga-abịa ọzọ ịbụ eze atụla iso ya jizọs sị kwerenụ na chineke kwerekwa nna m onwe m n'ụlọ nna m ka ọtụtụ ebe obibi dị ana m aga idoziri unu ebe ma m ga-abịakwa ọzọ ịnara unu nye onwe m ka ebe m onwe m nọ kụna onwe nakwa ebe ahụ onye nwanyị agala idoziri anyị ebe onye nwanyị agala idoziri anyị ebe onye nwanyị agala idoziri anyị ebe onye nwanyị agala idoziri anyị ebe agala idoziri anyị ebe mmamma anyị imela mmamma imela onye nwanyị anyị agala idoziri anyị ebe